akwụkwọ ozi nke James degara ndị Kraịst niile James isi nke mbụ James oru nke Chineke na nke onye nwe jesus Jizọs Kraịst na-edegara ụnụ akwụkwọ bụ ebe anyị iri na abụọ ndị nọ na mgbasa ahụ na-ekele ụnụ gụọnụ ya n'ọṅụ niile ụmụnna m mgbe ọbụla unu dabara n'ọnwa dị iche iche ebe ụnụ ma na mwapụta nke okwukwe ụnụ na-alụpụta ntachi obi maka ntachi obi lụzuo ọrụ ya ka unu wee tozuo oke duzukwa mma bụrụ ndị ọ ihe ọbụla fọdụrụ nke unu na-enweghị ma ọ bụrụ na amamihe fọdụrụ onye ọbụla n'ime unu inwe ya rịọ n'aka Chineke onye na-enye mmadụ niile n'afọ ofufo na-ataghịkwa ụta a ga-ewerekwa ya nye ya ma ya rịọ n'okwukwe ghara inwe obi abụọ n'ihi na onye nwere obi abụọ yiri ebili mmiri nke oke osimiri mgbe ife na-efegharị ya a na-atụlikwa ya elu n'ihi na ka mmadụ ahụ ghara iche na ọ ga-anata ihe ọbụla n'aka onye nwe anyị ọ bụ nwoke nwere uche abụọ onye na-adịghị eguzo n'otu ebe n'ụzọ ya niile maka nwanna nke nọ n'ọnọdụ dị ala nyaa isi n'ọnọdụ ya dị elu maka ọgaranya isi na emere ya ka ọ laa ala n'ihi na dịka ụsara ahịhịa ọ ga-agabiga n'ihi na anyanwụ na-awalite ifufe dị ọkụ eso ya o wee kpọnwụọ ahịhịa ụzara ya wee dapụ mma nke iru ya wee laa n'iyi otu a ka ọgaranya ga-atalatakwa n'ije ya niile ngọzi na-adịrị nwoke onye na-atachi obi n'ọnwụnwa n'ihi na mgbe a nwapụtaworo ya ọ ga-anata eze ahụ bụ ndụ nke onye nwe anyị kwere nkwa inye ndị hụrụ ya n'anya ka onye ọbụla ghara isi mgbe a na-anwa ya a na-esite n'aka Chineke anwa m n'ihi na Chineke bụ onye a na-apụghị iwere ihe ọjọọ nwaa ya ya onwe ya adịghị anwakwa onye ọbụla kama a na-anwa onye ọbụla mgbe agụ ihe ọjọọ nke aka ya na-adọkpụfu ya ewerafuo ya mgbe ahụ agụ ihe ọjọọ ahụ mgbe ọ tụworo ime o wee mụpụta mmehie mmehie ahụ mgbe o tozuru oke o wee mụpụta ọnwụ unu ekwela ka eduhie unu ụmụnna m ndị hụrụ n'anya ezi onye ọbụla na ihe ọbụla zuru oke nke e nyere enye si n'elu bịa ebe o si n'aka nna nke ihe rịdata onye ọghụgha ọbụla na-apụghị ịdị n'ebe ọ nọ ma ọ bụ onyinyo nke nchigharị na-eweta n'ihi na o zubere ya o were okwu nke eziokwu mụpụta anyị ka anyị wee bụrụ otu aha mkpụrụ mbụ nke ihe o kere eke unu matara nke a ụmụnna m ndị hụrụ n'anya maka mmadụ ọbụla bụrụ onye na-anụ ihe ọsọ ọsọ onye na-adịghị ngwa ikwu okwu na-adịghịkwa ngwa iwe iwe n'ihi na iwe mmadụ adịghị arụ ọrụ ezi omume Chineke n'ihi nke a tupu tụpụnụ inyi niile na njubiga oke niile nke ihe ọjọọ werekwanụ nwayọ nọrọ okwu ahụ nke akụworo n'ime unu dịka n'ubi nke pụrụ ịzọpụta mkpụrụ obi unu ma ghọọnụ ndị na-eme okwu ahụ ụnụ abụkwala ndị na-anụ naanị ndị na-arafu onwe unu n'ihi na a sị na onye ọbụla bụ onye na-anụ okwu ahụ ma ọ bụghị onye na-eme ya onye ahụ yiri nwoke nke na-ekiri iru ya n'enyo bụ iru o nwere mgbe a mụpụtara ya n'ihi na o kiriri onwe ya ọ pụghịkwa ngwa ngwa o wee chezọ aha mmadụ ọ bụ ma onye nyochaworo n'ime iwu zuru oke bụ iwu nke inwe onwe ya nke na-anọgidekwa otu a ghara ịghọ onye na-anụ anụ nke na-echezọ kama ọ bụ onye na-eme eme nke na-arụ ọrụ onye a ga-abụ onye ngọzi na omume ya ọ bụrụ na onye ọbụla na-eche na ya bụ onye na-ekpere Chineke mgbe ọ dịghị akwa ire nke ya nga kama ọ na-aghọ obi ya aghụghọ okpukpe Chineke nke onye a bụ ihe efu okpukpe Chineke nke dị ọcha nke a na-emerụkwa emerụ n'iru Chineke anyị bụ nna anyị bụ nke a ileta ụmụ mgbei na ndị inyom di ha nwụrụ n'ime mkpagbu ha na idebe onwe ya na-enweghị ntụpọ site n'ụwa